ụmụ ibe ekene m ụnụ ndị ndozi ọdịnala igbo nwanne ụlụ nwoke nọ nso ekene ụnụ a sịkwa m na ọ ga-adịrụ na mma n'ụbọchị nke taata na anyị nwabụ ndị ndozi ọdịnala igbo anyị na-ewetara ụlọ ozi ọma n'ụbọchị nke taata anyị sị na ọ ga-adịrụ na mma ebe ọ bụla ụlọ nọ na anyị nwabụ ndị ndozi ọdịnala igbo ụmụ ibe anyị nwabụ ndị amamihe ozi ọma m ga-ewetara ụlọ taata ihe mere na ya anaghị ewetara ụlọ ozi ọma sizo these days bụ na anyị na-arụ ọrụ anyị na-akwadobe anyị na-akwadobe maka ọ bụghị Facebook anyị na-eme otu nsogbu ekwuo na mbụ abụghị anyị abịaghị ọrụ fesbuk ihe anyị bịara bụ ka anyị dozie obodo anyị anyị na-arụgasị ọrụ n'okpuru okpuru anyị na-arụ ọrụ okpuru site tata gaba site na tata gaba anyị agafego o level anyị agafego too many levels so from today now anyị enwego right ikwuzi na anyị bụ ndị amamihe ịbatago maka na nna nna anyị ha ihe ha na-akpọ dia religious religion bụ amamihe ịghọtago nsọ ala bụ religious right nsọ ala bụ religious right then their religion bụ amamihe so from today from today ndị niile ahụ ndị ndozi ọdịnala from today go on ihe bụzi bụ onye amamihe so mmadụ jụọ gị what is your religion isi ya my religion bụ amamihe amamuru ihe enwere reason why n'ụlọ akwụkwọ ndị ndozi ọdịnala Igbo ị ga-afụ reason why iji wee bụrụ onye amamihe ndị kristianity si na ha bụ Christian as a religion ndị Islam si na ha Muslim si na ha bụ Islam Anyị anyịnwawo igbo anyịnwawo ndị amamihe our belief bụ wisdom omume anyị bụ ezigbo omume morality ka eji mara anyị onweghị onye ga-anapụ anyị ya ị gaa na the east gaa na west gaa na south gaa na north jụọ ha kedu ihe eji mara ndị igbo ndị igbo nwere value igbo ahụ ị na-anụ asị igbo ị na-anụ igbo ahụ ị na-anụ is a value system ọ bụ way of life of a people ndị eji ezi omume mara ndị ahụ ị na-afọ ọ bụghị jos mmadụ ịfọ asị ọwụ oh, onye igbo onye igbo mba every country nwe value system everybody nwe value system onye ọbụla ị gaa na british ị ga-ajụ ha what is the value system of british they will tell you their value system ị gaa na america america nwe value system ene ọ bụla ijere nwere value system so ịbịa na igbo igbo nwere value system which is ezi omume omenani abụghị ihe ahụrụ na-eche omenani dị iche ọ nwere ndị igbo na-akpọ omume gịnị wụzi omume ka ihe wụ omume ị mara ndị be anyị chebụ na omenani wụ kọlchọ omenani is not a culture ọ bụrụ na ị sị na omenani wụ kọlchọ explain it to me. mere m explain ka omenala si wee bụrụ culture culture bụ english language ọkwa ya omenala bụ igbo then how do you combine these two things and get the result get esi wee nweta how do you get the result of na culture bụ omenala mana a na ihe ọjọọ bụ afọ ghọọ omenala ke how did you come up that culture bụ omenala ajụjụ ka m na-ajụ ndị mmadụ how do they come up with that? na-agwaghazị ya na ihe ọjọọ mere ndị be anyị n'ụwa bụ the most the worst thing mere ndị be anyị n'ụwa bụ lost of the language all language bụ your life language is your life but we lost akwụkwọ na anyị na-asụ Igbo today Igbo anyị na-asụ vagabonds nwa ya na-akpọ English jagons ka a na akpa ya jargons ndị ndị English na akpa ya jargons ihe anyị na-asụ today as Igbo is jagons mana Igbo anyị na-asụ mmadụ ga-anọkọta nọọsụ omenala bụ culture kedu ihe mere kọlchọ omenala because sometimes nwere ike isoro ha na-ekwulitere but your mind call your mind close english wo culture blue dictionary of english dictionary jeke datin cheke ihe wo culture then kedu ihe omenani a nwere idu with the culture just because anyị chere we think without going into the meaning the sentin ọdịnala everything you go. now ana m akpọwụghị onye ọbụla sọsọ ndị ndozi ọdịnala dia belief system bụ amamihe sọsọ ndị ndozi ọdịnala ndị igbo ndị ahụ bụ ndị igbo bụ ndị ndozi ọdịnala okwu ha everybody ga-apụta ọsị ya bụ onye amamihe ịgwa ya sị ya nke ihe ma wisdom iche na enwere wisdom without philosophy can you have it ihe ọbụla anyị na-ekwu ebe a nwanne is been thoroughly experienced and experiment and studied enwere ihe anyị na-add n'ihe nna nna anyị ha mere what we only do is to maximize their intelligence ntụgharị ụlọ oyibo the only thing anyị na-eme n'ihe nna nna anyị ha mere is to maximize their intelligence because ndị anụma nwere too much intelligence ha nwere too much akụkụ n'uche ịghọtago so amamihe anyị na-ekwu okwu ewu according to ihe ha mere then say to us bikos nwanne ọ ka onye aka ha nwaanyị ka ọ na-atụkwasị di ịghọtago de ihe niile anyị na-ekwu ebe a bụ nna nna anyị ha gwara anyị enwere ihe anyị na-abịa ad we don add we don remove nekwa aka anyị aka anyị dị ọcha lekwa aka m enu na ana lekwa aka m aka m dịkwa ọcha lekwa aka m enu na ana enu na ana lekwa aka m ihe onye metara oburu. aka m dị ọcha sọsọ sọsọ sọsọ ihe m chọrọ only one thing bụ ka e hụrụ ebe ahụ ibi anaghị aha achọrọ m ka ọ bụrụ ala nsọ maka nna nna m gwara m sị m na ihe a bụ ala nsọ dentetomi na ala nsọ nnụnwa jụzie ka esikwe na ihe nwere edeji be nwee ọ sị na ọkụ ịhụrụ e otu aha tren na-agba isi na tren aha mapụ nwanne gị nọ n'ime tren aha onwe ihe mere ya mana nga emapụ na tren ahụ na ihe ga-eme gị piriod asị atụghị nu nkiri nke keta tara ahụ amara the only thing that is why them, them, ha wetara tablet ndị agboro tablet bunye anyị ha bunyere anyị tablet si na this book ihe agba akwụkwọ igbo enwere ihe adịrọ n'ime ya enweghị ebe edere ya gaa chọọ ya everywhere cannot see it enwere ebe edere ya it is not written anywhere on earth but then give it to us see with this thing ị ga-abụ mmadụ all the whole world will worship you ụwa niile ga-efe gị ofufe n'ụwa niile ga-efe gị ofufe wit ihe m nyere gị ihe ha nyere anyị agwara m gị agwara mmadụ ana m akọrọ gị asịrị n'azụ ụlọ anọ na Facebook onye ọbụla ga-afụ ya anyị agaghị abịa yoga ego anyị agaghị abịa yoga anything just na wash anyị agaghị ajụ gị anything ị ga na-afụ the changes every day by day one day ị ga-anọzi otu anyị ị bịa na village ị na-asị ka ihe na-eme ebe ndị ahụ ka village ahụ nke ahụ ịma maka ị nwere ike ị na-eche mgbe a ga-akpọ gị na fon sị gị bịa nwanne e nwere ike anyị akpọ gị na fon ịmaghị ihe na-eme bife ịmara ihe na-eme ị na village unu sef ọwụ na ndị mmadụ ejugo na vileji unu niile na-asị ibiri na-achọsị ya dị unu achọ ya amazi ebe ya dị unu dị ị nwere ike ịgaghị amazi bikos ị na-eche mgbe a ga-apụta na fesbuk kụba ekwe kọba nonsens mgbe ọ bụghị otu nke si eme that is not the way so ozi ọma anyị na-ezi unu ebe a bụ na sọọsọ ozi ọma ka anyị na-ezi unu nwere ihe ọzọ and ozi ọma anyị na-ezi unu bụ na onye ọbụla bụ onye igbo chọrọ ịpụ ndụ nwanne ị ga-abata n'ihe a na-eme your way of life bụ amamihe ọ ya bụ religion your way of life bụ amamihe ya bụ your religion simple as abcd because ụnụ ma otu a ndị be anyị pụtara na ha adịgo used to ọrụ anụ na-apịtọgharị aka ihe ọ bụla na-apịtọ aka nwanne ọdịnala abụrụ ihe ahụ ọrịa ka ọrụ is not ọdịnala abụrụ ihe ahụ kpọrọ ọ bụrụ ihe ọ bụ ị naghị anụ igbo omenala ya bụrụ ihe ahụ mkpọrọ ya ka ọ bụ ọ bụrụ ihe ọ bụ njọs m na-edisiv onwe unu you are deceiving yourself ọ bụrụ ihe nina nwanne na asụ igbo ghọtago ize tragedy ọ bụ ize painful truth sorry ize painful truth nwanne how can you have a land of a people ndị mmadụ na-asị ndị ugwu na-abịa iwere anyị ha ịma ihe m jụrụ ha ị nwere landscape Nigerian landscape ị nwere Nigeria landscape ọ bụrụ na ị nwere Nigeria landscape eti m Egosi m the whole empty land nọ n'ugwu Awụsa. otu uhuru ha nke anọ na it ga-aga ewe na isi ọdịkwa ụnụ mma Unu na-echerikwa uche so all the whole anị niile nọ n'ugwu ha <laughs> eyuchago ya no development nothing ị na-agwa m na ọ na ana Igbo ka ha ya abịa were nna nwanne unu na-echerikwa uche ihe ọ bụla agbara gị nnọọ ikwere ihe ọbụla agbara gị ikpere a na-abịa iwere anyị anabịa iwere a na-abịa iwere anyị nke ha nke ha ji ebi ha owecha anya ya ha ọdedozi ha develop godi nke ha ji ha develop onu nke ahụ ha ji na bifo a na-edebere na-eche ọzọ e? nwanne ndị na-aga n'ala Igbo ndị Awụsa agụụ na-agụ ana Igbo bụ obodo oyibo ha ya bụrụ ndị Fulani ịghọtago so ọ bụghị ihe ọbụla a gwara I told you the worst njọ sin against holy spirit bụ amụma akpịkpọ asị amụma ụgha asị bụ the sin against holy spirit anaghị agbaghara ya agbaghara mụnwa na onwe m i stand with my ancestors onye ọbụla bịara n'ala igbo is a saved human being because amamihe bụ cosmic intelligent this is my religion our religion is cosmic intelligent so onye ọbụla bịara here we will save the person onye ọbụla bịara n'ala igbo is no more a victim we will rescue him no matter what ọ bụrụ na onye ọjọọ we bring the onye ọjọọ down direct ọ bụrụ na onye ọjọọ direct six feet we cannot accuse innocent people for nothing sake why why kedu ihe unu riri onye ka onye nyere unu ihe unu riri ụmụ ibe esighị ụta apụ ndụ ịghọtago onye na-achọ ihe anaghị achọ nakwa onye na-achọ akọdịn tugu nwa bikos mụnwa na ebe a nna nna anyị awe m juru m afọ ihe nna nna anyị ha nyere m juru m afọ ịghọtago amagha m ihe ị na-achọ ịghọta amagha m mebi ọbụla kọndishọn ga-adịghọ mma mana onye na-achọ ihe ọ na-achọ na akpa onye na-achọ nụ mba so ọ bụrụ na ife na a na-emegide ga-emegide ma ọ bụ na ị na-eme gị adịghị mma then don't do it to them another person ị gaghị na-eme mmadụ akiuzu na a na-eme gị ihe ọjọọ ị na-emekwa mmadụ disentịrị na-eme akiuzu na a na-eme gị make sense o make gị sense so the only thing nwere ike ịzọpụtakwa unu dice nwere ike ịzọpụta unu unu niile ka m na-agwa okwu ahụ ma no nnọọ nwayọ voluntarily wenye aka gị nụsị from today abụ m nwa amadioha ekwere m na amamihe bikos a sị na onye kwechi ya ekwe onwere onye n'ime unu na-amara ihe bụ amamihe amamihe n'oyibo pụtara wisdom which is without wisdom one cannot have morality morality is based on wisdom ezi omume based na wisdom how can you have ezi omume without understanding what is wisdom you can't ị gaghị eme nwunye go. so for you to be safe because an igbo is going to be rescued by the those who can bụrụ jos bụrụ na akụkọ ịghọtara a na-arụ ya nwanna a na-arụ ya arụ moto a na-arụ moto arụ a na-arụ plen arụ nwanna a na-arụ obodo arụ otu ahụ esi arụ moto ka esi arụ obodo obodo adịghị ka ọ anyị ihe ọ sọrọ gị kwụsie n'okwu kwụsie n'okwu n'ụwa nwanne <laughs> talking is not a strategy ara ekwu ọnụ efu ekwu ikwube ọnụ nkịta ọ bụrụ ịkọ aja mbene ị gaa n'obodo niile enwere ihe a na-akpọ social security service ha na-akwụ penshọn so a na-enwe obodo a na-ekogburu anụ ewee na-akwụ penshọn obodo a na-ekogburu anụ ewee na-akwụ e, ọkụ a na-enwe ebe niile obodo a na-ekogburu anyụ ewee na-arụ ụzọ ọwa ego ndị mmụọ ka eji arụ ọkwa mmadụ nwe ego ọkwa mmadụ nwe ọgọdọ egwu na-ata ọkwado mmadụ nwe ọgọdọ egwu na-ata ma nke ụnụ mba ịnọkọta n'ọgwọ ndị ịnọkọta ịma ihe ị ga-emechiri mikrofon na n'aka gị ọwa otu a ka ndị mere emesi mee ụmụ ibe first of all godi just first of all godi kwere godi onwe gị just were ọnụ gị kpọrọ onye aka from today na ịwụ nwa ọha and from today na ọba amamihe is your religion pledge from today ịwụ nwa ọha and from today amamihe is your religion from that moment godi ị gaa number one nọmba wan enwere ihe nwanne n'ụwa ka anyị nọ mara amara n'ụwa ka anyị nọ etighị okwe eri okwe n'ụwa anụ nwe ebe anụ anyị nọ ọwụ draft ka a na-azụ ịghọtago oge m ka a na-agba ọwụ na iso na ebe ka a na-eje gba ha na-aga akwụkwọ ịgasịa skuulu enye gị egzam ịnesi egzam ịpas ya ndị espo na-egbu ndị agha gbusiri espo ahụ pas ya o ruzie mgbe a ga-emezinụ ee eh, ke ha na-akpa ya eh, eh, projekti a na-ebu espo na project a na-ebu espo na masta mba na ojezie intaviu asị ya ka o jee intaviu na ihe mana ọsị ọ asịrị o ebe ahụ ote mmadụ uri so otu a bụ ụwa si aga nwanne ịda na ịma ya ọrị mara ya the society nna nna anyị ha created then created it with amamihe <laughs> so amamihe wụ the highest wisdom wụ the highest so ọ bụrụ na isoghị na amamihe ka na imagine how sweet a society of ndị amamihe ga-adị maragodi just may imagine our religion is amamihe so ndị a bi n'ime ebe a a sị na nna ya community of ndị amamihe just may imagine how will that place look like imagine look at ịma ihe mere anyị igbo adịghị mma nsị ọtọ ndị ghọrọ ahịa jụrụ ndị ghọrọ ahịa ndị ghọrọ ahịa bụ ndị abaghị uru atọ onye na onye ghọrọ ahịa bụ onye abaghị uru atọ ọwụ ndị na na society anyị esi ha na amamihe bụ ụzọ ndụ asị mba na-achọ amamihe ka ihe ndị a na-achọ dị nwanna anaghị esi enugharị anyị di gị azụgodo onwe gị azụ zụọ na onwe gị azụọ ị ga-azụ a na-azụ mmadụ azụ bifo ma mmadụ abaa uru a ga-azụ azụọ gị wee baa uru gaa na amamihe ka azụọ gị azụsịa gị azụọ nwanne ndị igbo a na-achụ ego ndị igbo na-akpata ego ị ga-ahụ pipụl na-asị ọ na-achụwa ego chụwa ego na-achụ ego nwa ọkụkọ nwanne ọchụ nwa ọkụkọ nwa ada nwa ọkụkọ ngwongwo ọsọ ọchụ nwa ọkụkọ nwa ada nwa ọkụkọ ngwongwo ọsọ ịghọtara so ndị igbo anaghị achụ ego mbọsị nna na nna azụ ndị mmadụ asị a na-asị nwanne chụwa ego nwanne chụwa ego ntirelu okooko ebe ka onye atụrụ ka onye zụrụ onye <laughs> okooko onye zụrụ okooko a nwanne chụwa ego akpa akpa na afọ na fesbuk ọsị nwanne chụwa ego bikọz ọ fọrọ ụlọ ọ wụrụ ụlọ nwanne ọgwụ okwute wudatịn okwute na penti okwute na penti very soon na ụnụ ga-anọ very soon anyị nwa ndị ndozi ọdịnala architect architect we are coming we are coming with the structure architecture architectural structure anyị na-abịa anyị ga-eji okwute kụwa okwute rụkasịa dị obodo I'm telling you na-agwa anyị ga-eji okwute rụkasịa dị obodo arụkasịa agwa gị na dostụ nonsens na mkpuchi mkpụchi abụlọkụ gbanchọn fensi ọgwụ ị gaghị afụ fensi rie no fensi nothing like fensi ị ga-afụ dị ụlọ ị na-agafe ị na-afụ ụlọ na-afụ beauty of house ọ bụghị mmadụ nọkọta nnọọ owere were nnukwute ịnọ na nke ha na-akpọ ya ebe a ndị amerịka na-atụgbu mmadụ eh, gwantanabe ịnọ na gwantanamobe ịnọ na gwantanamobe ị na-arụ fensi nwanne we don want that nonsense na our land ọ bụrụ otu a ka ndị Igbo dị ịghọtago amamihe first dị na mee gị apịa gị mee bụ ndụ zụọ gị zụọ gị azụọ unu esi na ajọ omume pụta ka ihe ajọ omume na-atọrọ unu kachuka ije na South Africa na-agbawusi onwe ha ije na India na-agbawusi onwe ha ebe ọ bụla ije na-agbawusi onwe ha ọsọ unu zụghara ọgwụ nwanne ọsọ unu zụghara ahịa ọsọ unu zụghara ihe nwa ọsọ unu furu ego na na-achụ ego a na-achụ ego a na gịnị ka ị na-achụ ego nwee jighị adị mma polisi adị mma kọtụma every day na complain ana every day complain complain complain every complain every complain enweghị mgbe anaghị complain mgbe ọ bụrụ ịkpara ha aka n'ọnụ ọsị ha egbu anyị ata ha anyị ị na-achọ ịgwa ihe anyị na-emere ihe na-emesi anyị n'aka ị na-achọ ịgwa anyị ọfọ ọtọ anyị nna ya osi ebe o kweghị ọsị onye awụsa mba ọsị onye ọcha mba onweghị ịchụkwa onye a na-ekwu okwu a can you tell me one single solution to your problem ọmadị onweghị solution to his own problem ka m ntị ntị onwe ebe ọ bụla isi wee bịa i can challenge you ndị igbo nwere ihe na-akpọ dibia gwa ya <laughs> dibia akwa ọ na-agba afa akwa eziokwu hmm. oke ka m gị afa gbaa ka m gị afa kwuo na gwe ọsọ si m gbara gị afa agbara m gị afa edịdịghị m ịgbara gị afa one single because 90 percent of ndị igbo nwere the same problem or 99 99% of ndị Igbo nwere same problem 99% aga m agbara gị afa gwa gị ihe na-eme n'ala Igbo nọmba 1 godi gịnị bụ Igbo gịnị bụ ama Igbo ama Igbo bụ gịnị ama Igbo means Garden of Eden ama Igbo means Garden of Eden unu atara ọkwa ndị Igbo ndị Igbo gwara unu so unu ndị igbo kwuru ya n'ekwu ọsị irikwe n'ihe eji wee chụọ aja ndị igbo anaghị eri ihe eji chụọ aja what happened ọ bụrụ na eribeghị ihe eji chụọ aja ka ụna eri na-erike ụna eribeghị gịnị mere eji chụpụ na Garden of Eden why kedu ihe mere nụ na ndị ana ndị igbo ndị igbo 99% of ndị igbo is complaining what happened gịnị mere ma dik ma harị politicians na complain ọsị emasị ha eme ha marginalization eh, eh, marginalization ee eh, ndị nke ọzọ asị ha anọghị na sineti egwe ha nọdụ na sineti ndị ji ego asị ee they want to confiscate our assets ndị nkịtị asị enweghị ọrụ ha na-arụ ndị nke ọzọ asị enweghị nka enweghị that is mma dị nkọ nke dị nkọ nke dị isi adị nkọ mma dị nkọ adịghịsi nke dị isi adị nkọ ngwazie gị ebe ịgba afa oke ya wụrụzie na afa ka ụnụ na-agba na datin yes eziokwu yo condition adịrọ mma of course yes eziokwu gị na-ekwu na things are not good but the question bụ kedu ihe mere things adịrọ mma that is the case gịnị mere gịnị mere ihe adịghị mma gịnị mere ọ nọkọtara one man esi from oh, futajelo or from guinea wee bịa n'ala igbo bịa na amen opres ihe Eh? so o nwere one man dakobiam si na nnọọ from vakados amaha m ebe o si bịa bịa nnọọ na-eme ụlọ pres n'isi ọdịkwa ụnụ gịnị ka ụnụ nwedịrịsị ụnụ na aṅụ oghogoro ịṅụrụ kaikai so mmadụ ga-agwa gị destin ikwere iberibe ya na o nwere one man si from some from nowia ị maghị onye ọgwụ bịa nnọọ na kọntrol na vileji ụnụ onye nyere ụnụ ya ụlọ nkwara mmiri ara ọ bụghị eziokwu ọ bụghị eziokwu ịghọta one thing ọ dị ka mmadụ mmadụ gara ụlọọgwụ ahụ adịghị ya somebody is sick ọ gaa ụlọọgwụ dọkịta ọ bịa n'ụlọọgwụ ọsị dọkịta n'isi na-awa ya afọ na-arụ ya eh, ọ na-anyụ anya ọ na-agba agba dọkịta asị ya ị na-eri oke shuga na ya na-emegide atị ọsị dọkịta mba na ọ bụghị shuga na ọ na-eri rice dọkịta si ya bọtụ mụnwa na onwe m awụ m dọkịta ejego emego m lab emego m lab test lab gosi na ị na-eri shuga that shuga ahụ adịghị gị mma n'afọ so ọ na-aka ọsụrụ gị that diarrhea so ọ ya na-eme gị na-enwe pọj ịghọtago ọ na-eme nke afọ ahụ na-ata gị wọm na-ata gị n'afọ n'ọdatị odisi gaghị esi ọnwụ ịghọtago bikos na ofe iliri nọ rice ahụ ọ na-eri na-eme but dọkịta na-agwa ya na ya emego labụ nwanne ọ na bara gaere esibe ogologo ndị Igbo anaghị eme ya eme mmadụ na-abụ fọ mmadụ na-abụ ekwuo ma aha gwa ha a ga-esi ogologo a sị m ụnụ na ihe ndị ndozi ọdịnala na-eme bụ that your ancestors who own the land said so who will say onye ga-ekwu ka they own the land they hold the surname in aza the land the, all the whole name of the village the name of the village is their name not your name not your christian name not your muslim name not your judaism name is their own name the village name is their own name the land them brought them bought them keep all the whole culture religion everything they instituted and then said that you have violated every single law that you have been expelled na achụpụgo gị n'ụgbọ ewujo na atụghị ego gị n'ọnụ na mmiri chak n'one gị simple as abcd ị na ya so what you need is only solution to your problem makwa akwụkwọ maka nsogbu enwere ike onye unu na-eme accuse now ọkwa how many years now ọbụbu apụta n'ọkwa let me see if your problem will stop let me know who you call now 2021 gịnị ogene bubu apụọ n'ọkwa <laughs> let me see what happen onye ka ya ụgba the problem will continue bubu ga-apụ n'ọkwa the problem will continue because osighi bubu n'aka the land is in angry the land is in agony iwe na-ewe iwe na-ewe boys obi adịrọ boys mma unu emetọsigo dibodo because the consequence ndị mmadụ ndị a atọ ma abụzi nwanne mmadụ anaghị ebu nna ya ụzọ abụdị ọkpara. mmadụ anaghị ebu nna ya ụzọ amụdị ọkpara a na ebu dis thing ihe ọ sọkwara gị mee united nation can never help you european union can never help you nobody will help you the only truth and nothing but the truth will help you eziokwu ga-ehepụ gị the only truth and nothing but the truth will help you kedu ihe bụ eziokwu a go back to basis to the drawing board number one i have offended i have offended my ancestors i have offended my lineage i have destroyed i have pillaged i have committed evil and sins ma ndị nke mma ma ndị nke nna amaghị but from today i shall not do again from today amadioha become ever living ever faithful and from today amamihe becomes my religion then come we will tell you what next to do ịghọtago nwanne hapụ oke ọchịchọ anyị nwere plan for your economic benefit don't worry ịghọtago ha ya esi agụọ nwa gụọ gị ọgụọ gị ugboro one agụụ nwere nchekwuba anaghị egbu egbu agụ nwere nchekwube anaghị egbu egbu ịghọtago so ị nwere ike nwere enwe ihe ndidi ọnwa mgbe nta ihe a dị mma ma ọ nọ nke isi ọnwụ na-esi ọnwa na-akọ akụkọ na-akọ ka akụkọ na akwụkwọ ka ịnwe nkwụ nzi awa akụkọ akụkọ kemgbe ị kọwara dị akụkọ the worst thing wụ na if I call you now na ọ dịghị asị gị nọ sit do you have any single solution to your problem you will say no what is the noise making for ka why ka ihe na-ekwuziri okwu nwanne this world ọ bụrụ otu ka o si arụ ọrụ you just a liar ụwa ụwa don like there is good and evil the only thing in life is good and evil you have to choose make a choice ị na-asị asị marakwa amara na onye aghụghọ nwe onye aghụghọ elie ya there is nothing ever come good from asị asị na asị ofu ihe isi asị na ịkpa asị ofu ihe ịmaghị ị nwere ike ibido isi asị dị fim mara ihe na-eme ịba hate ọkwa ibidokwara from lie from lie and into hate nothing more nothing else eziokwu maọbụ okwu asị good maọbụ evil in the beginning there was good and evil then we chose good igbo is garden of eden am igbo we chose good now you left good and go to evil ị na-afụ ya ka ị naghị afụ ya ị na-afụ depends nwanne ị na igbo land nwanne anaghịzi afụ nwanne ya n'anya father betraying daughter father raping his own daughter mother sleeping with his own son brother sleeping with his own brother robber robbing his own family arụ kasị arụ na-enu arụ na-eme arụ kasị ọnwụ oh, na enwebeghị espiano ah, arụ kasị arụ na-enu arụ na-eme ngwa unu ka anyị kpochapụ na ihe ọjọọ na ihe ọjọọ adịrọ mma nna do you want to build empire in a dirty land do you ị chọrọ ịrụ ụlọ n'enu dirty land do you want ịchọ kedu ihe ị ga-arụ onwe ihe ga-epu ebe a nothing will grow there enwere ihe ị ga-arụ n'elu that land can grow now it will not nothing can grow there nothing your ancestors said no to it enwere nobody will help you because is mind everything is mind your ancestor is mind nothing will ever benefit you no good thing will come across that land is dirty the land is dirty no good thing will come across the land until the land is being purified which is we are here to purify the land and you must do it ọ bụghị anyị clean cha ịbịa nọrị you must do it you must pay your own price you must pay your own price iso mebie ọnwụ oh, niile na-ebigharị aka ezu oche agba ọnwụ oh, niile ọbara oh, aba ọbara aba bara aba nwanne chukwu ego nwanne chukwu ego a na-emebisi obodo kwa ya emebisichara dị obodo na ka onye anyị na-ebu are we going to blame na ka onye anyị na-eblame who are we going to blame after we mess up agbana m unu there is only one solution only one solution i don't care i don't care the message is simple confess openly to the sun and the moon day and the night aka gị chebe ya n'anyanwụ that you have committed sin against the land imejọgo megide n'igwe na ana but from today you shall not do no more amadioha will become only living eternity for you because amadioha symbolizes justice that judicial system will take call that everything must be judged because amadioha is the judicial system of our land that every single thing must be take care by judicial system life and direct and my religion is amamihe because i must follow wisdom because son rain follow the sun anywhere sun na-aga goes there you must follow the light you must make friend with the light and follow it forever and ever so that you shall not fall again so that we can go and rebuild the land we can build the land we can't in couple of years we can make igbo land a japan of africa we can anyị abụrụ nwata dịka ụnụ nwa na-ekwu maka ndị obodo na-eche ndị obodo ga-eme ụnụ nka nwanne ọ bụrụ ụta ahụ bụ ụgbasị akpa agba na-ekwu ụmụ nnụnụ n'igwe ebe enweghị ubi ma bụ ọba chukwu nna na-aja ụfa nwanne anyị dị ka ụmụ n'igwe anyị na-efe efe anyị nwere nkụ anyị nwere nkụ atụọrọ ọmara ọmanye ọmara atụrụ ofe ka ofe isi n'ọhịa na ndị be anya mara ya na-akọ ha kwesịrị ịma ndị be anyị kwesịrị ito sometimes ọ na-eme dị nne ege ndị ndị be anyị na-ekwu nne si aha anya ebere ma obi ebere ma na-emere ezigbote obi ebere nnesi aha obi na obi obi ezigbote obi ebere na-emere nsi look at look at kedu ihe mere these people ji wee chose this kind of life mana mmadụ na-echoose life ya ịma ọ mmadụ na-echoose a way ọ mmadụ na-echoose because mmadụ nwere ike ịmaghị ya nna gbego ọ mmadụ na-echoose way of life ọnwụ ngụnwa jọsụrụ choose ụlọ otu aka chọrọ nwere ike ịmaghị bọtọ eziụka nna gbaghị you chose that problem you choose it ịchụziri ka o nwere ike otu a nna gbaghị na many people are anụgo about ndozi ọdịnala ya otu anyị na-agwa ụnụ si na our religion system bụ amamihe na our religious system bụ amamihe ọ nụkwara ya and onye now ọ dịkwa familia wit amamihe mara na amamihe wisdom ọ dịkwa familia now ọ bekwe insist na ọ dịkwa ebe ahụ ọ nọ even though na ebe ahụ ọ nọ there is no wisdom there that is darkness totally absolute darkness man na-ewetara a word of wisdom to free himself from mental slavery o na ọnwụ ngwụnwa chose your problem because is your choice is your choice there is no land on this earth better than Igbo land there is no identity better than Igbo identity because all of them we are built on ethic morality wisdom so kedu ihe ị na-agwa m what are you going to tell me you are baseless every igbo information is classified is classified so iwepụ from igbo you become useless that is why you are wondering it, it become unclassified just because you begin to judge you begin to judge make judgment immoral judgment judge, na judge, ihe ị na-eme honda ị ga na-ajụ ajụ judge, ka judge, nke judge, ka ihe nke amiri ka ihe nke amiri ka ihe nke yes because ị ghọtara ihe a na-akọ ị ghọtara that is the problem mana azụọ ga azụọ otu anụmanụ anyị nọ ebe a na ọ bụrụ na ndị ahụ because bụ ndị coronavirus a mechiri ụzọ ọ na ọ bụghị ya anyị chọrọ ime introduce latest education of this amamihe so that ka ndị mmadụ ghọta enwere ihe anyị ji wee keep way private for long time we know why enwere ihe anyị ji keep way because o ka anyị si agba egwu nke anya agba egwu ha enwere e ihe anyị ji keep amamihe for very long time anyị ihe anyị ji hapụ ya gba nkịtị time ruo anyị present and that time erugo anyị present gị ihe m chọrọ m ka onye ọbụla bụ onye ndozi ọdịnala achọrọ m ka ọ gaa na be ha o ruo na ya adị ha ọgwa mma ha i have found a new religion mma ya jụọ ya ọsịa ya amamihe simple na ihe ahụ my ancestral religion i can prove it to you because ị mana ndị be anyị amaghị na information is coded allegory ilu ka ọ bụ ha ihe ha dị used to ndị a ihe ịgba na ịta anụ so and even the the name ha na-use kwenu for ọkụ aha na ịta anụ ha even though those names are not correct those names mean different thing ọ wụdị datin ha na-eme ka dat name mean although na ha na-eme datin o ha chekwa na for example ndị na-ekwu na a na-eme omenala data omenala awụrụkwa datin ha na-eme o nwere of the absolutely different so sometimes nnezi anya si ọkwa emere mmadụ ihe anyị ji eme ihe anyị na-eme ịghọta that's why we put more effort put more work because it happened ebe anyị ọgwụkọta to ọla n'iyi ndị yoruba asị ọla n'iyi ịghọtago because ihe ha na-eme and the name ha ji are totally opposite two things totally opposite nothing ndị amerịka black americans butere ihe a na-akpọ all justice for uh, free uh, black uh, black liberation movement or black movement or liberation or whatever whatever abịa kọpụrụ datin now ihe anyị ga-ajụzi onwe anyị bụ black americans nọ na amerịka ha nụkwa ebe ahụ ndị ọcha abịa now ndị ọcha abịa si ha na emere slave slave ji wee si slave ji wee si now at the end of the day ha chakọrọ everybody gaa na ofu ofu iko slave ndị ojii ebido fight about the system as a Eh, bazie onwe ha afro afrịka na amerịka ọdịzi ebe a gbuo onwe ha fine napụzi onwe ha the indigenous identity ha ngezie onwe ha to foreigners then nwa bekee mezie ọkụpa as indigenous ndị indigenous awụrụzie ndị bịara abịa amaghị m onye si ha nyetụnye ha alụ ahụ ịjụ ha kere ihe afrịka none of them nka answer what is africa but na azacha afrịka na amerịka but you don't is africa ka onye kpara gị ebe afrịka ị na-azazi afrịka amerịka nna nwanne ihe ndị ihe ọ dị mma oke na ọ dịho ngana nwoke ahụ na gavi gavi mere ihe ahụ jos ha setịzi ha ọp ha egbu ha gavi mere datin ọ sọksid martin luther king mere ọ sọksid malcolm s mere ọ sọksid gebdivius mere ọ sọksid chankara ndị niile aha mere follow that the same method no single one ever succeeded so o doro gị anya na this game nọọ hegelian dialectic dị ya o doro gị anya nọọ mmadụ na-eset this thing up so dat ka e wee capture some people achọrọ capture gasasị ya achọrọ ịgasasị gwagodi m one ofu bekee ofu onye bekee bụ a freedom fighter tell me one single white man na fight bụ a freedom fighter gwa m one gwa m one so ị na-achọ ịgwa nna sinsi nwa ji wee pụta na nwa bekee na-eri na-eri na-eri diet kedu histrị nke wu the history ebe nwa bekee na fight for freedom or na fight for for for for justice or whatever where kedu ebe ọ bụ so onweghị history histrị enweghị histrị gosiri na uh, mgbe nwa bekee na-ata ahụhụ ọ na fight for for his better betterment enweghị nna nwanne something must be wrong somewhere ịghọtago ịta na nwanne nwanne mmadụ bara moto ndị ochie ebe a ịghọtago ịta na we are not properly informed n'ihe anyị na-eme oh, ọ bụ na isi etụrụ anyị oke ịta na we are not proper because ka o nwere onye bụ friend ibe ya ebe a nwere onye bụ enyi ibe nwanne nwere onye bụ enyi ibe ya nobody nwere onye bụ enyi ibe so inwee problem i solve your problem ụmụ ya na-akpọ ụmụ ya na-akpọ ka ha na-akpọ ya eh, this oh, club big boys club ịghọtago big boys club ọ bụrụ na ife ile na igwuru igwuru gị ọga je chọrọ nwa boy the simple as that ọ bụrụ about na ajọ gị febụ no ife ile na iwuru gị ọga ịba big boys club enye gị your own portion isoro n'ihe a na-eme world nwere rules and regulation set up by elite na control either you take it or you don't take it that is pure truth world nwere rules and regulation by ndị elite na control either you take it or you don't take it only a fool will not take it because of a fool that's why he's a fool. You so ị n'ihe a na-eme until you prove yourself with ihe imere if you prove yourself with ihe mere kedu ihe eji mara gị what have you done kedu ihe eji mara gị ke ihe eji mara gị ọ ga-enwere ihe nwanne enwere that is why in Igbo land ndị mmadụ apụta ndị Igbo nwere ya na-akpọ nkarịarịa nkarịarịa bụ ihe a na-anya n'olu nkarị nkarị ala nkarị ala nkarị ala anụmanụ that means na gị na mmadụ gbaa mgba ma ọ bụrụ nnọọ ọgụ imerie ya enye gị nkarị ala nkarị ala anụmanụ nkarị ala anụmanụ meda ka na-akpọ ya nkarị ala meda so ihe ahụ akpụrụ akpụ a na-akpụ akpụ ndị Igbo debere that artifact artwork that wụ honor ịghọtago status of honor so ọ bụrụ na onye biri ndụ bisie ezigbo ndụ for very long time so onye aha nwụọ abịa kpụọ statue of honor uh, for the person ịghọtago keep way for memory ịghọta just like the same way ha na-akpụ uh, uh, American people or Europeans ndị nwere ezigbo ihe ha n'Europe or medals now ndị be anyị aga na nke eze si ya nye ya nkarị ala nye ya nti anyị a medal of honor of accomplishment a legacy this man has no legacy this man has nothing o nwere any accomplishment ọ si ya chie ya ọnwa na-etiri ọra onye ya 5 million naira onye ya onye ya na arị n'ọnụ ọkwụọ 5 million ọpụọ enye ya echie ya echiche. ngwanụ nwanne n'anya ndị tiote eche uche ọ chọghọ eni legasi ọgbagha bọọlụ ka Messi gbata bọọlụ anya ya nkarị arịa mba ọ rụghị ụzọ from the whole village ha niile ewee nye legasi mba nọọwụ jos na ofe iliri na ya jiri ama m ka o si mee 1212 egobata ya aka sọsọ ihe goro ya okomoko to take money to buy pride buy a bride if 90 percent 99 if not 99 of ndị Igbo reason this way 99 percent of ndị Igbo onye ọbụla na-achụ ego ka onye chie echichi ịghọtago ka onye nara pride were ego goro pride ọwụ na 99 percent of ndị Igbo bụ otu a ka ha si eche uche nwanne elekwenu future elekwenu future nwanne nwanne ele future ọụkwa ka ebere eji ahịa ya ọụkwa na ọbụghị bụghị ụkwa ọ bụrụ na otu akụ unu si kwadobe na akwado ha akwado ọ bụrụ na otu akụ unu si kwadobe unu akwadoghị akwado ihe niile a ndozi ọdịnala ebere to crush them complete ihe anyị anyị kwọrie ya kwọrisie ya bido n'isi we are starting from zero we are starting from zero zero one all those nonsense nonsensical nonsense there is nothing like that ichi echichi na igbo land has nothing to do with this ichi echichi means holy order those people who serve in the temple holy order means those who serve in the temple that is ichi echichi nothing to do with Nkari nkarịarịa wụ ọnọ nkarịarịa wụ ọnọ somebody who done something an honorable something or status of honor onye nwere ihe o mere legacy so unu ji aka unu wee were ọ dị hote nna nna gị nyere gị because ihe nke ụwa gịnị ka ị na-achọ afa nne na nna gị bara gị ozu hụrụ gị afa ọnwa na-etiri ọra ọya aka ọya aka eke emezie nna gị bara gị mma ọnwa na-etiri ọra ọya ka chukwu emeka nna gị bara gị mma ọnwa na-etiri ọra ọya ka ugochukwu nna gị bara gị mma na udu ego bariri ọpụta obie afọ anụnwa ọ ka ezigbote afa nne bikọta sị na afa abara nwa otu ahụ ka omume dị ọ bụ afọ anụ nwa anyị na-aza n'oke a na-amụ aka ekpere nka mana e kere nwata kekere ihe ọ ga abụ ọ bụ ya ka a hapụziri ebe a na-echi echichi jee ebe a na-arụ agwụ ka anyị wepụ aka ebe n'ofe ọ aka mmadụ ọ dọrọ nwanne ndụ anyị na-akọmplen na ihe adịghịra anyị mma mana ị na-agwazi ndị be anyị look at the source of our problems ha agaghị ekwe ka anyị wepụrụ dịsi ndụ a amamihe amamihe just once you choose this amamihe as your religion then you begin to practice them anyị nwere every doctrine of this amamihe site n'ezi omume ezi omume ezi omume yiri ezi omume dịka uwe ọwụrụ simbụ ọwụrụ esimbụ nwanne wụrụ esimbụ ịgafe ezi omume esie asị m na onye igbo gafere ebe a nwanne onye igbo gafere ihe nwanne onye igbo gafere ihe ọsị yes ọsị ya ka ekesi mara ọsị na ezi omume na-esi ebe ọsị na ezi omume na-esi ihe na onye igbo gara ebe a nwanne eji destin na-agwa gị in 10 years ọnwụ na omeghị mbọsị ọbụla ịfụrụ m tụọ m okwute 10 years japan will be a story of ihe ya mere igbo land ten good years japan will be a child's play nwanne we come from above onwere ihe nọ na ebe a ga-emetụ nothing we came from above nothing can happen to us here no jupiter mụbeghị onye ahụ asọlọngas na-enweghị onye anyị nọchiere ịghọtago onye enweghị ihe ọ bụ ihe ọ na-akwafu maka na asị na ọ bụrụ na ụkwụ ya ekotegheri ọgụdọ ya ekotere ya ịghọtago so first of all you have to become one with eternity then divine savior will appear as na whenever the student is ready the master appear stop wasting your time join something join something ebusia na ụwa anụnwa nwụọ iwuru ofeke na-efegharị ọ bụrụ na enwere ebe join you belong don belong to nowhere in life nwanne nwụọ nkwa ebe ya belong to you can belong to nowhere onye nwe ihe ọ bụ enwe ha na-akwafu you must belong to somewhere here so that ị nwụọ ị belong kwa somewhere ọwụghị nọkọta nọ ịpụta n'ụwa kwụgharị akwụgharị akwụgharịcha adị mma polisi adị mma kọtụma nke ahụ ga onye ahụ bịa nwụọ dekwe nwanne ọkpa akụ eri eri enwena ka ọnọdụ ndị nwụrụ anwụ ọkpakụ eri eri na ka ọnụ dị ndị nwụrụ anwụ jee jee chekie histri of naijiria chekie ndị niile ndị niile agha ma nwere ego nwụrụ anwụ enwere onye na-anụ ụlọ enweghị because they have no legacy ọ legacy bụ ihe ga-edu gị ka anyị bi uduo na our land ọ bụrụ na enu ọnụ ọ bụrụ na ajọs a na-akọ ee eh, eh, eh, anyị eh, eh, dozie na igbo a naghị edozi ana igbo n'elu ọnụ adozi ana igbo n'elu ọnụ doziụla eh, ihe ikwụzikwe nọnsensị ije na ha nwayọ olesi ma nwee masterpiece olesi ma iji a masterpiece from the ancestors if not nwanne what are you going to do gịnị ka ị ga-eme gịnị ka ị ga-eme nwere ihe ị ga-eme ike okorocha jide ego ịkatọ na elumelu jide ego ike ịnọsịn jide ego ike ifeanyị ụba jide ego ndị ji ego dị too much ike ịnọsịn na nnewi jide ego ịka peace airline jide ego aka ha nkụ so ọbụrụ bụrụ about idozi anyị igbo bụ problem enwere ya na-akpọ fundamental structure of a place iji the surveyor of the land ọ jide the surveyor iwe mara ihe ị na-ekwu na na-eme jide nwa egbe n'aka na agba na ya merikwe ike jide sọvịa iji sọvịa ijighị sọvịa so onye ka anyị gwara gị sọvịa anụnwa na you must begin to hook yourself hook yourself enwere uru ọ bara gị nọ nkịtị nwanne anara m gị ego anaghị m gị enyi don't give me mbọsị m na-aga enyere m sọsọ ihe m gwara gị bụ na one thing amamihe bụ your religion ikwere ka ikweghị ọ bụrụ na ị kwere welkom amadioha is your god ị kwere ka ị kweghị ọ bụrụ na ị kwere welkom den mkpụrụ ihe na-aba den e wee kọwazie ebe a nke anyị ga-ebidozi kwuwezie ihe a ga-emezi anyị nwere four principle of ihe anyị na-eme this principle one is ntọ na akara which is the basic principle which is the surveyor of the land surveyor of the land which is a child and the direction or trap and the freedom in this case you are trap and anyị dị the freedom I do your freedom you see now we have your freedom nọmba one bụ gịnị ama igbo nọmba two ama afara and nọmba three bụ ama igwe this will be our next teachings anyị ga-ebido from nta ntọ na akara so that we can show you the reason why you are suffering after that then we begin to teach you about amamihe religion got that? because ọ bụrụ na ịmaghị ihe ịbụrụ onye iberibe ọ bụrụ na ịmaghị ihe nwanne ịbụrụ onye iberibe simple as abcd ihe ọbụla nwere a nwere b ihe ọbụla nwere 1 nwere 2 your educational system must be set up because it's a program to on on o kwesịrị nsogbu gị bụ na because your mind is not structured onye mere ọ gasara agasa ọ gasara agasa ọ gaghị aga aga aga aga aga aga ọ naghị eche ofe ihe ọ na-enwere ike a na-agwa gị ihe ịghọta ya because ọ gasara agasa ngasakọtara agasa so ụmụ ibe dịka m si wee na-agwa ụlọ chee ya eche ọ bụrụ na ị chọrọ ịbata na amamihe from today on from today on anyị wụ ndị amamihe from today on because e pronounce gị asin ya ihe anyị mere since anyị ekwubeghị ya na ndị nna nna anyị ha asịbeghị anyị kwuo ya now ha enyegaghị go ahead because they have accepted us ha emegaghị accept now anyị adịgo proudly say yes ha emegaghị accept as member of ndị amamihe so from today onye ọbụla bụ onye ndozi ọdịnala onye ọbụla bụ onye ndozi ọdịnala from today ịbụ onye amamihe a member of the wisdom the wise one amamihe is your religion from today amamihe is your religion nothing more nothing else don't complicate issue amamihe is your religion anyị ga-ebido the teachings of amamihe anyị ga-ebido the teachings of amamihe but before these teachings of amamihe anyị ga-ebido that basic basically ntọ na akara basically ntọ na akara ihe ntọrọ akara aha bụ after teaching of that ntọ na akara next ama igbo gịnị bụ ama igbo after that ama afara gịnị bụ ama afara after that ama igwe gịnị bụ ama igwe then after we finish with ama igwe then we go into amamihe which is religion then from that place on anyị here for very long time until it sinks into our people's mind only people that we make it to our destination bụ sọsọ ndị amamihe because all the whole ebe a ga-arụ ọrụ n'ala Igbo ha niile ọrụ na iwu ha onye amamihe nwanne agaghị akpa enye gị ọrụ because anyị anaghị enye onye iberibe ọrụ onye anyị enye onye amamihe onye ma ọka itinye aka na mashin ọbịbịa ga akịsị na mmadụ arapụta gị onye ọbụla na-arụrụ anyị ọrụ ga-enwe health insurance pension secured salary every month oge eji azụ ụmụ ya family will take care of ọwụkwa ya extending family nne nwa ị n'afọ ka a na-ekwu maka ya your wife and children will be taken care of it's as simple as that ọ ụgwọ anyị ji gị ụgwọ iji anyị bụ na ị ga-aga six months school for amamihe ị ga-aga six months school for amamihe after the six months course then you go and work then in in in in in in ka ha sizi akwụ oyibo in exchange healthcare pension na ebe obibi we are coming with a different thing. anyị anọghị na ha na-egbu ha na-ata anyị no we come to give anyị bịara inweta ihe anyị ji bịa amamihe nwanne amamihe were religion anyị na <laughs> nwanne maka ịma amamihe amamihe is our belief system amamihe is our belief system gwa nne gị gwa nna gị tell your friend tell your sister tell your brother that your religion is amamihe proudly tell gwa ha gwa onye ikwu gwa onye nta gwa eze ndị village own self gwa eze ndị ọrụ anụ si ya na ịghọrọ ijom ihe si onye ọrụ anụ bịa aka ka ime ya baptizim ịghọtago ọga skuul na na ndozi ọdịnala gasịa skuul skuul of amamihe ọbịa onyenye ezigbo ọrụ ọtadebe ewu na ụka ọ na-ata adịrọ na mma ụmụ ibe